n'ala Igbo ka mara eziokwu ọkwa dị oke nọ n'ụlọ gwara nke nọ n'ọhịa na-azụ ụdị na ngịga ka mara mara igbo ọja ndị Igbo nwa na nka ọ na-emekwa n'ụkwụ ọtụ agwa dibịa ma na-ịda n'ike e kwuru mgboo maka ndị na-adị kapa na-adị ọma dịrịba na mma maka na mmanwụ ndị na-asụ n'onu ndị mmanwụ mba sụọ na mba ọzọ ma wee na-apa maka na egwu ndị nwere kapa na-agụrụ ajụjụ na-ajụ ana Igbo be anyị ajụ ife nwe anyị na-eme ọmaka onye nwanne ya jere kpatara bụ ya ọma jụọ duniya bụ ọdịdị mma ka njụwa onye afụrụ ana igbo mewere onye awụsa ife ọ bụ ya ka mma eweta ọgwụ igbo na ana igbo e asị na ọ jọrọ njọ mana eweta ọgwụ onye yorubara na ana igbo ndebe anyị asị na ọ maka ha jụjụ arụ ike ndị ọhịa na nnukwu olu mmanwụ ewo m chifchi ọzọ dị ugwu dike ọ sị m ọchọ ka o ji eme gị ọdachi ekwe n'ihe ekwu otukwuwụlụ eze gị ka i buru n'ahịa gwọ nkịtị nkịtị nye zụọ narị ude n'ebe anyị maka na eziokwu akụ ọwụ na nwata gbara ude n'ebe okenye pere ya maka na eziokwu ebe ahụ bụ ịbụrụ nwata nọ na-eti nne ya nne ya eziokwu ibe na-eme ihe karịkwara nne ya ya ka ọ na-etiri nne ya maka na eziokwu ndị Igbo be anyị omenala Igbo anagwo ezi omume ji iwe na maka na omenala kwadoro ezi omume omenala kwadoro ife nwanne gị n'anya mana ewefu omenala igbo ọ bụrụ oke na ọbịa ngwere n'ụzọ ihe nwanne ya ọma dịrị ya na mma ma mgbe gboo igbo kwuru na oriri nwanne ya were n'agba okwukwe ọnụ oriri nwanne ya ebu ọnụ na taata a na-eme ha gụgbata obi ono nwanne ya oke foto bụ ono na nwanne ya onye rie nwanne ya ọma zaba ọnụ ọnụ obodo echie ya echichi ndị igbo be anyị chetakwanị na omenala igbo na mgbe gboo ọ na-ahụ onye anyị daịbi echi enyi echichi onye igbo dị anya gbawara ọsọ na ọ mere arụ ọkwa nnene igbo ka nnata nlecha tabịa ma ntọpebe unu mmanwụ ewuo mm, ọta ka agụ racha mmanwụ onu ụmụozi n'ime ọhịa mgbe e nwere hụ igbo niile ka nna jụọ igbo unu ka nna jụọ kweta eke na mma olele dị etime mbụ na asụ dị anya nne ndị enyi ụnụ marụkwa marụ na nwata na woderi be akwenye nwaanyị be ihe nọ dịka onye gburu ya ọkwa nne nye ka ndị asị ndị igbo be anyị kedizie mmanwụ na gbuo n'iko ya chọfụtara ọwụ mgbe a nta o igbo ka nna ajụọ onye ọbụla tete n'ụra ka emenya wigiriga ọgada maka ọ na-abụ ejeri jụọra onye na-egbuo agbapụtaba n'ụzọ afrịka chi anyị n'ezi bịa n'igbo niile ka nna jụọ jụọ m oji aka mma ka unu anyị mmiri unu bocha anyị nnu unu ewere mmiri wee ha kpozie anyị n'ezi ka njụa igbo niile ka nna ajụ ajụjụ onye ọbụla tete n'ụla onye ụla na-evunye tete abụrụla na-ata ịṅụ anya nwere onwe gị gị wee dị ya dị maka ebe a na-eje ete eke aka ọ na-abịa jeri nwa nwaanyị ọkpọwa di akpa akpọri ogori nwaanyị ọkpọ di ya ọkwa nne eji marụ ọjeri karịba dike ọkpọba chikeri ya igbo kpọkwa n'uchi unu ka ọ bịa ekele Patrik okike nnukwu mmanwụ shine shine dike oyibo si na ọ bụ les partner with you ọma bụrụ eziokwu ogbenye bịanya na ọgaranya chịkọ wee mee ka ọ dịrị ogbenye na mma aka na onwe ogbenye ibe ogbenye ya emere ọgaranya ka o wee bakwa echi kama na ọ bụ nwa ogbenye ka ọ dịrị gị na mma esi na ọ asị nwa ogbenye enweghị nke ọ nwere nye gị nana bank gị ego ka anyị nene <laughs> bankị ọ na-ebunye dị gị ego awụbachariti organization ajụjụ ka m jụrụ maka na ndị bankị nwere polisi ba ji agbado asị gị nothing is free even in free town n'olu oyibo <laughs> maka na bankị na-ebe anọghị n'ọbịa gbuo kpoo afụta na iro jube onye na-egbu mana sansan na-eme eh, bịa ịgba aka wee bịa ma iji eji ego na ụmụ ogbenye ebe aṅụrị ụtọ ndụ n'ọka ife gị mmanya adịghị kwachi gị mma ọ dịga gị akọ na anyị na igbo nnukwu mmanwụ ọya bụ ekpere anyị o. gị na ọzọ igbo ndụ ka m na-ekpekarịrị ekpere prịnsị atọ eze dike ọzọ igbo ndụ na ana igbo niile ele abụ unu si eme chukwu okike ya ewere ndụ chọọ ọnụ mma maka na eziokwu a sị na ọ na abụ ezigbo mmadụ iburu eze obodo agaba n'iru ajọ mmadụ ichie eze tụfịa kwabe ndị mmụọ maka na eziokwu ọ na-ahụ ngafete ngata owere road wee bata na n'akụkụ sembati nakata anya ere ndị mmadụ isi wee kwụkọju ana m agba n'aka owube gọvanọ ka a na-abịa ka njụwa ele afọ esi abịa be gị ogbuo gị ụtọ ndụ n'ọka esikwa ele afọ ebejebe gọvanọ enugwu ka njụwa eri nji gbafere bi ya nwekwa onye na-abụ n'ihu bi ya gọọmenti asụ ịba ya siri ike mana ịbata be ka o ji adịrị gị na mma ogbuo gị ụtọ ndụ n'ọka saịn saịn nnukwu mmọnwụ ekene kenere m ọkwụ aka m